hi chief hi chief hi chief ebuechukwu ụzọ ụzọ ụzọchukwu kwara ee isiri nerechara ụwa na sikriti chineke ji agọzi gị owu imere ndị mmadụ ife high chief agwọgo ọgwụ ego ọgwụ ego ewu na-emere ndị mmadụ ife ọ na-asị onye jide ya na-enye na onye na-enye ọ nabata high ọkwa etu a ka ọ dị ị na-ekwu onye nwe ya nyere gọva gọva ọ setaloi setaloi soila gas ada egwu egwu na onye Jehova ebere ebere ka ọ ya ebere ebere